you ụmụafọ igbo daalụnụ maka ịnwepụta oge ka anyị nụnụ nọ n'ụbọchị tata nwe na-asị gị biko ọ bụrụ na ị na-anọnyere anyị n'ụbọchị tata ama m biko ị ga-enwe ndidi ka anyị nye ụnụ ihe anyị ji bịa maka na ihe anyị ji bịa n'ụbọchị tata bụ nke ga-amasị gị biko nọsara ahụ maka na mụ onwe m anọsarakwana ahụ abụ m nwanne ụnụ nwoke Mike Onovo daalụnụ ụbọchị tata anyị ga-aga obodo Aba onwe na m na ọtụtụ afọ gara aga ihe dịka afọ 1986 mgbe anyị malitere e, ịkpọ ụgbọ akwara bụ nke anyị ji eto Jehova bụ Chineke onye nwe anyị e, otu onye wee pụta wee sị m e, na ọ dị otu onye ị na-akpọ kie na aba ọ dị otu onye na-akpọ baz na aba ị na-akpọ kie nwee si ike ka ọ ga-eji bụrụ na ọsụsọ ndị aba ka a na-ekwu maka ha na ọ bụrụ na ọ daa n'ihe gbasara egwu chọọchị ee eh, maka n'enugwu ebe nnọtọ mgbe ahụ anyị kwụrụ ọtụtụ ndị mmadụ eh, anyị na-akụta egwu ọfụma anyị na-eto chineke na-eto tie mma eh, ndị dị ka ma pati ọgbasi na ọtụtụ ndị ọzọ ee mana biko ọ bụghị ya ka anyị ji bịa n'ụbọchị taata anyị na-ekwu maka obodo aba dị n'abịa steeti eji ihe gbasara iti egwu chọọchị mara ha mgbe ahụ iru ebe ahụ a na-ekwu maka izrel anya na-ele ọkwara eze maha bụ nke nara nwụọ Pọl Nwokocha ha ime oke nke anwụkwa na nwa na-akpọ Ifeanyị Ibe abụchi na ọtụtụ ndị ọzọ mana ndị anyị na-akpọpụtara ụnụ n'ụbọchị tata bụ otu otu ee eh, bụ nke bịara wuo mara ha ama na ihe gbasara iti egwu chọọchị ndị ahụ a na-akpọ ndị ogbunigwe ndị dinamit anyị na ndị dynamite ga-anọ n'ụbọchị tata n'oge Ugwumba ee eh, biko ọ bụrụ na ha bata ọ na-aghọta ndị nnekwu maka ya nweka anyị kpọbatanụ ndị dinamit ndị si obodo aba aba ngwa aba awaba ogumba bụ ogumba biko ọmụwa Ogbueze eze, ọmụ onye dynamite hmm? maka ndị na-ama aha nwoyi oke Samuel nwoke ọcha popularly known as Daddy Sam n'ime dynamite abụ m Chizurum Peter ọmụwa bụ maazị Solomon Chukwuka Darlington Kalu Agbayi Ogumba ọhaneze ndị owonu biko ụmụnna m dị dynamite ama m enwere m ikike ịsa ajụjụ a ndewonu biko otu a bụ nke a na-akpọ dynamite n'ụlọ oyibo ma ọ bụkwa n'ogbunigwe n'asụsụ igbo ehiwere ya bụ otu a 1998 otu ha sikwa na bịakọta ọnụ ụmụnna n'igwu nke bụ eziokwu bụ ihe ịtụnanya nye anyị onwe anyị nọ n'otu a maka na ọ bụ chineke ji aka ya hazie otu a were aka ya kpọkọọ ya ọnụ anyị na agabu ofu chọọchị maọbụ otu ụlọ nzukọ kama na o doro anya na anyị niile nọcha n'obodo gba aba ebe anyị nọbụkwa na-akụ egwu n'otu ndị egwu dịkwa iche iche oge anyị na-anọkọbụ ọnụ mana chineke na-emenụ otu ọ na-esi eme ihe ya mgbe ụfọdụ ọ ga-ejukwa gị anya so ya eme oge oge oge oge ruru e wee bịakọtawa ọnụ ee anyị anọgo na oge ihe ụfụ anyị makwana ihe na-akpọ ịta ahụhụ anyị nọkwa na mgbe a ga-asị na ihe dịtụ mma anyị ma ihe bụ na mmadụ na-eri yọm anyị chịkọta ihe niile ọnụ o nweghị ihe bụ anyị hụ ya echi ya agba anyị gharị ọ bụ na ego anyị ekego ịhụnanya ego agbụ tụfuo ego nwee ike gbasa anyị nwaanyị kwanụ ọ na-abụ onye ọbụla na-achọ ịnụ nke ọ na-anụ ọwa anyị niile na-eje nụ nwaanyị so ihe anyị na eme anya bụ ihe ahụ anyị chọrọ onye na-aga anyị na eme anya ka anyị dịnwe ike ghọtakwa ndị ọdịkọdị anyị ha mgbe ọbụla anyị chọrọ ka e kwusa ozi ọma anyị na-enwe ihe mkpughe onye kpọrọ anyị ọkpụkpọ ụka na-enye anyị ihe mkpughe anyị site na ihe mkpughe ahụ anyị enweta akụkọ anyị ga-akọ were ya tibata ya n'egwu onye nke a weta nwanne ya eweta anyị etikata aka anyị ekpekwana ekpere n'isi ya chineke kpughere anyị ya anyị agagụọ ya ihe ga-eme ugbu a ka anyị jegodi na jee gwa ha jee gwa ndị na-esi agụgọ ọtụtụ mmadụ nọ na-arụrụsị ụka si na dynamite agbasago so ka anyị jezie na jee gwa ha ndị na-esi agụgọ ka a gwa ha sị na dynamite kwụ chem no sheken mba oge a na-eyiwe ya bụ otu bụ dynamite ka ebe eziokwu bụ na anyị ma na a ga-ama anyị na mba niile mana anyị amaghị oge ọ ga-abụ <clears throat> beta anyị ma na ọ ga-abụ site n'egwu maka na oge a bidoro mewe egwu nke a ejizi egwu nke agbaghara ka ogbu n'igwe dịka aha anyị si wee dị anyị mere ihe ndị ọzọ na-anaghị eme na ekpere anyị na-ekpe na anyị na-ebu na ọrụ nke anyị na-arụ na ihe a na-akpọ studio maka na ya bụ egwu were anyị ihe dịka afọ ise otu otu egwu were anyị afọ ise anyị na-arịọ Chineke amara n'ime afọ ise a biko onye kwesịrị ntụkwasị obi anyị na-etinye ihe niile anyị nwere n'ime egwu a o ụzọ ọzọ ị ga-esi kwụghachi anyị ma ọ bụghị anyị bulie gị elu kedoro mkpụrụ obi nye onwe gị ka gọzie anyị so chineke mere amara oge anyị na-arụ ọrụ a na-ata ahụ nọ n'ime ya afọ ise zuru ezu maka ọ na-adị ndị ụfọdụ ka ga-asị na ajọsịrị nnọọ bilie ụra gaa mee ya no afọ ise ka o were anyị a n'ime afọ ise a anyị ma na chineke agaghị gọzi bulie buliekwana ya elu site n'ime ya mana anyị amaghị oge ọ ga-abụ ọtụtụ mmadụ na-ajụ ajụjụ ka ebe ụnụ nọ na-ajụgharị ajụjụ ọkwa ka o si dị for some years na afọ ole na ole gara aga anụbeghị ụkpọrọ anyị anyị nọkwa na studio na-arụkwa ọrụ bụ egwu nke ebubatara n'ahịa ugbu a so ọhịa merenụ ndị mmadụ abịa kamanụ maka anyị anyị na-agbalị ka anyị mee ihe ọwa ime anyị pụta asị yes ndị amaghị ha na-eme aha m bụ uche ogbuagụ prọfesọ of intonations minister of pidgin double prince plc uche ekwula ya ekwuo biko ọ na ị chọrọ ichenji chanel cheregodi ka emechi mba maka na ime isie program a mma gị <laughs> ndị anyị nwere ha anaghị ekweta na onye na-akụ egwu ga-abụ mmadụ oge ụfọdụ ịgbakwụ nwanne gị a nke onyere gị aka ka talenti nwere n'ime onwe gị ka ọ pụta ịhụ na ha ga na-abịatu gị abịatu ha chi na ọsọsọ onye ga-abụ onye dibịa oyibo ma ọ bụ ndị ọsụ bekee nọ na kọtụ ọya bụ bifo asị na ebu mmadụ ha ma na mmadụ nwere ike isikwa n'egwu wee bụrụ oke mmadụ n'obodo ịhụ na ụmụnne gị na ikwu na ibe gị atụrapụ gị ọtụtụ ndị na-emekwa n'egwu anyị gakwuchara ha anyị hụ na ha na-ahụta ụzọ ebe anyị nwa na-aga ha bịa oge ụfọdụ kwa n'ime ha ụfọdụ na-achọ ka anyị mee etu ọ ga-esi wee dị ha ụtọ mana anyị na-enye mkpughe anyị nwetara chọ ka anyị gaa n'ụzọ ahụ ha ajụ anyị gbalịa ya onweghị isi anyị bịazie n'ime onwe anyị kpakọ onwe anyị ọnụ si ka anyị taa ahụhụ a ruo n'isi ihe ọbụla anyị nweta anyị na-etinye anyị mere ruo n'isi o mgbe a ga-eri na-eri ha ga-abịa soro na nri anyị ga-erikwa ihe anyị tara ahụhụ ya ọnya ha bụzi anyị bụzi ihe niile isi meka na ha ha niile nwe nkechi ịtụpụrụ anyị ọnụ ihe ọzọ mezoro ndị awara wesizikwa na azụ warakwa nke ha e nwere ọya wee ihe a m kwuru ebe a oge ụfọdụ anyị wegara ha ha anyị mba emeni etu a ma ya etu a na etu a si chọọ mana anyị nekwana anya na etu anyị si chọọ ime anyị achọ ịkụ ka Bob mali anyị achọ ka ịkụ ka Israel anyị achọ ịkụ ka Apache Obasi anyị chọrọ ịkụ ka ndị Dynamite mm. mana abịa ha achọ ka anyị kụọ ka Felix anyị asị ha mba na anyị chọrọ isi kụọ nke anyị ka nke anyị dịkwa n'iche na nke ọzọ anyị ga-agụkwana ka Ifeanyi Babuchi nke bụ ọ bụ na ị nwere egwu Ifeanyi Babuchi ị ga-enwenwu nke anyị ị nwere nke Okeke ị ga-enwenwu nke a mana mgbe egwu niile na-adakọta ofu ihe ị nwere nke ike ga-adịgide were ndị nke ọzọ ọ ya mere ọ dịka ọ dabachachara anyị na ha oge ụfọdụ ha asaghị na anyị na-akọ akụkọ Mike agha na egwu anyị dịka ihe Mike Ejeagha ọbụla ịkụ Mike Ejeagha agha anyị kwuo anyị si na nke anyị dị iche anyị kwụkwa ịta isi kụọ ya ebe ha ekwenyere anyị anyị mewekwa Chineke mechaa wee zaa anyị ekpere opurobios igwe ịma na nsogbu dị n'ụdị n'ụdị otu n'ime nsogbu mma anyị nwere bụ nsogbu ego nsogbu ego n'ihi na ndị na-akụ egwu egwu ọdịnala mewe egwu nke ọzọ a na-akpọ sekụla even ndị ndị nọkwa n'ụka na-esi n'ụka ga na-akwado ha n'ụzọ dị iche iche mana anyị nwabụ bụ ndị na-akụ egwu ụka ịbịa n'ụka ndị gị na ha nọ n'otu okpukperechi a ga-akwado gị ị gakwanụ n'ebe ndị ụwa ha sị gị oles ma ị ga-akọrọ ha nke ha ji ere mmanya na-ebu ebu na anwụrụ ike ha ịmakwa na ị na-akụ ya ihe dịka ndị Igbo na-asị na elegide anya ebe a ga-ebisa ebi aka ma afụ ebido ya n'ikpere so ọ ya ka nne ụmụnna anyị ndị nke ọzọ ha legide n'egwu ụka ma ha enwee nkwado ha sị ka ha nwalee n'ụzọ nke ọzọ den nsogbu ọzọ anyị na-enwe bụ na ndị awarawa egbuola anyị mmadụ nọrọ na-ekpere chineke na-ekpere chineke kpughere ya egwu ọ ga-eti o egwu ahụ gaa na studio mefuo ego niile nọ n'ime ya tisi egwu a mụọ anya abalị niile nọ n'ime ya tisi egwu a bụbata egwu a n'ahịa ndị awarawa eburu andị ndị awarawa ha na-awa ya ma o ma ndị mmadụ ebidobe izu egwu a ị ga-ebu ụzọ mee advat niile na ya wepụta ego gị mee advat mgbe anyị mesịrị advat ndị awarawa ga-azụrụ wan copy soro ndị ọzọ zụrụ wan copy ibidogoro ha ahịa ire 1000 ha nwa na-ere 20000 because even price nke ha ga-adịzi very low ọ bụghị na na ndị awarawa bara uru nke etu ahụ otu a na-esi eme ya bụ na ma ọ bụrụ nnọọ ebe a na-emezi ihe emezi tupu i were egwu mmadụ tinye n'egwu ndị ọzọ ahaziri ahazi makwa nke a na-akpọ selekshọn o nwere ụgwọ ị ga-akwụ onye ahụ maka na ọ tara ahụhụ mmụọ anya abalị imezikwara ụfọdụ na-ejizi were aka ha ga werezie egwu nye ha wụna ha pigidela mmadụ aka n'olu pigidega ha aka n'olu ọ bụrụ ndị oyibo a na-akpọ ya frustration ọwụ frustration na na-ebute nke a ehe na because nke a gbawara otu a dịka ogbunigwe abụ ụdị iri egwu nke mba anyị tiri hmm. eh, anyị na-eche na ya bụ egwu mbụ unu tiri ọ bụghị ya bụ egwu nke a wụ egwu nke atọ anyị tiri because nke mbụ anyị tiri oge eruwo oge eruwo isi egwu ya bụ oge eruwo. mana dịka dịka tatụl ya bụ arrested souls emekwa ebubata ya n'ahịa mana ịmagonu mana omekwa ka ike gwa ya mee ka anyị sụọ ngọngọ anyị jisekwa ike ụmụnna anyị jisekwa ike na-elekwa chineke anya werezie afọ ise kpakọrọ ọnụ afọ ise kpakọrọ ọnụ mezi nke agbawara ka ugbo n'igbo ndị be anyị ndị igbo onye agha na nwanne ya jisie n'ike ndewonu chukwu fụlụ anyị n'anya anyị bụ ndị ezigbo mmadụ n'aha jizọs ka ọ gọzie anyị ugwumba bụ ugwumba chineke ịdị mma ịdị mma ịdị mma ịdị mma ịdị mma onye kere ụwa ịdị mma mma ịdị mma ụwa ewo chineke nna m dị mma taa ịdị mma ooo ezi chineke m ịdị mma ooo ịdị mma ee ịdị mma chineke m ịdị mma oke mmiri na-ebu ogbe Ugbo anaghị atụ egwu chineke miri mma oke mmiri na-ebu ogbe Ugbo anaghị atụ egwu eh, chimiri mmiri mma oke mmiri na-ebu ogbe Ugbo anaghị atụ egwu chineke miri mma oke mmiri na-ebu ogbe atụ egwu chineke m dị mma oke chineke m ịdị mma o ọ dịghị onye dị ka gị ihe onye ka eji ama atụ gị chiọma mee agba ọkụrụ ezuru ike gị bụwe ọtịagha mee ọtịagha mee ịbụkwa na-esoro mara ụzọ ezi tim ịmara mma etim amaka opurobios igwe ejenga adị mma gị ọmakwu na ogologo okwuchukwu adịghị mma n'ụka mgbede na ọka mma etu aha anyị na ha nọrịrị enwee mgbarịa ya bụ egwu wee nọrị ọfụma ọ dị mma ọ bụrụ na ọ dị nke ị na-eme na-emeta ọfụma n'ebe ọbụla ị nọ ọ bụrụ na ọ dị ozi ọbụla anyị nwere izi ndị Igbo ihe gbasara etu Igbo ga-esi dị mma ọ bụrụ na ịkpọ anyị n'ekwentị anyị ga-abịa ka anyị na gị nọrị ọfụma ee maka ndị anyị wepụtara n'ụbọchị tata ohere ga-adịkwara gị nakwa ọtụtụ ndị ọzọ bụ ndị anyị ga-ewepụtara ụnụ kwa izuụka ọbụla ndị akara aka ndị na-emeta ihe kara aka ga-abịa mba ka anyị wee bulite ọnọdụ Igbo bụ Igbo ọ bụrụ na anyị na-achọ ịpịachizi ọnọdụ a ọ bụrụ na m mm, mkpọbatazie ha n'egwu ikpeazụ a ha ga-atinyere anyị ee eh, nakwa nkata ikpeazụ anyị ga-akparị aga m asị unu biko ka ọ dị n'izu ụka ọzọ nwee na-asị unu biko ebe ọ bụla ị nọ dị ka nwa afọ igbo biko emechuru anyị ihu ịbụ nwa afọ igbo ịbụ onye pụrụ iche ịbụ nwa amụrụ mụzie amụzie ya mere biko atinyela aka n'ihe ọbụla ga-ebutere gị aja ha maka gịnị ezi afa ka ego nwa ọbụma ikonobo wee na-asị unu biko ọhịa ga-adị ewu amaghị izu ụka na-abịa abịa chibirikwa ka hụrụ anyị ka emesịa Ugumba bụ ee eh, ihe mere ajụjụ gị dị mma kama ọ dọrọ ajụjụ a a na-eme a na-asa ya nwere evidence gị na-ahụ ya n'anya m gwara gị isi mbido na otu nwere egwu Chineke ya nakwa na-eme enwere ndị ahụ kwara nwere egwu chineke a anyị na-enye ya ihe ndị bekee na akpọ sọpọt ịbanye n'ahịa taa e nwere egwu ọ ga-awụ ịhụ ile akara ya n'azụ ị ga-ahụ ebe edekwara ya marketed by Dynamite Music ọ bụghị egwu nke anyị nwa ọkwa ndị ọzọ anyị nyere aka ahụ anyị emegidekwala esef mekwara ya ma onwe anyị anyị nakwa enyekwara onwe anyị aka ị na ọ n'ọbụla anyị chọrọ ime e nwekwara ndị nọ n'ime anyị ebe a nakwa eme egwu ha nwere artist ha na-akpọ davido na egwu so dynamite awụgịcha otu nke na-achọ sọsọ ego ụzọ eji nweta ego anyị na-achọ ụzọ eji eme ka ozi ọma na-aga ya mere onye ọnwụ ụlọ nke bụkwa ebumnobi ya ruru anyị nso anyị nakwa enyere onye ahụ aka ah, n'aka nke ọzọ o nwechakwa ndị mmadụ ndị na-awụ grup ndị mmadụ nwere mmụọ nke ego akwụkwọ bara onwe ha uru ma ha enweghị ndị nkwado